ndewo ndị ọma na-ege ntị ana m anabatakwa unu n'ihe ọmụmụ den of knowledge n'ụbọchị taa ọ bụkwa m maazị okoronkwo jackson jonathan amaara m na obi dị unu ụtọ ka m na-anabata unu n'ihe ọmụmụ maka basic 3 m sịrị maka basic 3 isiokwu anyị ga-ebu ụzọ leba anya na ya taata bụ ọnụọgụgụ ọnụọgụgụ ọ bụ eziokwu na kemgbe anyị bidoro ihe ọmụmụ a na den of knowledge na basic 1 anyị lebara anya n'odide mkpụrụ edemede abịdị igbo na basic 2 anyị lebakwara anya ọzọ n'odide mkpụrụ edemede abịdị igbo ugbu a anyị chọrọ ibido n'ọnụ ọgụgụ maka na obodo ọbụla asụsụ ọbụla nwere ka ha si agụ ọgụgụ ha unu chetakwa na ebe a bụ ebe mmụta asụsụ Igbo maka ọdịmma nwata Igbo ọbụla enwere n'ụwa ebe ọ bụla ịnọ na-ekiri ihe nkiri a achọrọ m ka obi ruo gị ala gekwa ntị nke ọma ma burukwa n'obi na ọ bụrụ na ị chọrọ ịmụta asụsụ ọbụla nke mbụ ị ga-ege ntị nke abụọ ị ga-agba mbọ hụkwa na ị e kwuru ka esi ekwu ya ọ bụrụ na a sị gị kpọpụta ka esi kpọpụta ya gbaa mbọ hụ na ị mere ịkpọpụtara ya otu ahụ ọ bụ otu ahụ ka ị ga-esi mụta ya bụ asụsụ ugbu a ka anyị gbapụ ya ọsọ leba anya n'ọnụọgụgụ e nwere n'asụsụ Igbo mana tupu anyị aga ọnụọgụgụ anyị chọrọ ileba anya bụ bido n'otu ruo na narị bido n'otu ruo na narị anyị agaghị egbu oge ngwa ka anyị depụta ọnụọgụgụ ndị a na nke a kpọrọ figọ figọ enwere 1 2 three, four, five, six, seven, eight, nine, ten. ka anyị n'otu ruo n'iri ọ bụrụ na anyị mata ọnụọgụgụ ndị a bido n'otu ruo n'iri ọ ga-adịrị anyị mfe ịgbapụ ọsọ ma ọ bụrụ na anyị na-elebazi anya n'ọnụọgụgụ ndị ọzọ 1 ka a kpọrọ otu abụọ atọ unu lezikwa anya nke ọma na n'otu m si edepụta ọnụọgụgụ ndị a n'asụsụ Igbo unu chetakwa na ọ bụrụ na itinyeghị tụkpọm ebe ị kwesịrị itinye tụkpọm na mkpụrụ okwu Igbo ọbụla mkpụrụ okwu ahụ agaghị enwe isi maka gịnị mkpụrụ okwu asụsụ Igbo maka gịnị asụsụ Igbo bụ asụsụ ụda chetakwa na aka ya na aka abụghị ofu mana ha bụ otu nsupe chetakwa na ụkwụ ya na ukwu abụghị ofu mana ha bụ otu nsupe chetakwa na ọtụ ya na otu abụghị ofu ha bụ otu mana ile anya ọ dịghị ka ha bụ otu nsupe mana ha abụghị otu nsupe ka anyị n'aka na-aga n'ihu anọ ise isii isii ọ bụrụ na unu lee anya etinyere m ii abụọ ii abụọ ka m dechara sị maka ọ bụrụ na m wepụ ofu i ọ gaghịzi abụ isii kama ihe ọ ga-abụ bụ isi <laughs> ngwa anyị kpọrọ ya isii ya bụ 6 asaa asatọ itoolu iri nke abụọ ọnụọgụgụ bido n'otu ruo iri ugbu a ka anyị gụọ bido n'iri ruo n'iri abụọ iri abụọ aga m agwa unu enwere figọ 11 12 13 14 15 16 17 18 19 20 anyị edepụtago iri unu chetakwa na ọ bụ mgbe anyị rutere n'iri ka ọnụ ọgụgụ bidoziri na-agba ebe abụọ na iri ka o bidoro na-agba ebe abụọ ya bụ ọ bụrụzie na anyị gụsịa iri ihe nke ọzọ na-esotezi ya ga-abụzi iri na otu iri na otu ya bụ ị ga na-agụzi dịka esi nwee ya n'olu bekee bụ 10 and 1 ọ bụrụ na ị chọọ ime ihe mgbakọ na mwepụ ị ga-asị 10 plus 1 onye gị 11 ya bụ n'asụsụ Igbo ọ ga-abụzi iri na otu ya bụ 10 and 1 ga-enye gị iri na otu iri na abụọ unu chetakwa na anyị na-agụzikwa otu anyị si gụọ otu abụọ atọ anọ na-agbada iri na atọ iri na anọ iri na ise iri na isii iri na asaa iri na asatọ iri na itoolu iri abụọ iri abụọ ya bụ kama anyị ga-asị iri na abụọ unu matakwa na anyị asịgo iri na abụọ nke pụtara na ọ bụrụ na anyị si iri na abụọ ọzọ ọ gaghị adị mma mana anyị maara na ọ bụrụ na ị weta otu iri weta iri ọzọ imekọta ya ọnụ onye gị ọ bụrụ iri abụọ That is, when you bring two tens together, it becomes 20. Because by the time you count, you have 1, 2, 3 to 10. Then you have another 1, 2, 3 to 10. Combining it is as good as saying 20 plus 20, sorry, 10 plus 10 to give you 20. 10 plus 10 to give you 20. Ọ bịa sina eji si na asụsụ wete na ọ bụ otu iri weta iri ọzọ emekọta ya ọnụ onye gị iri abụọ ọ bụ ya bụ iri abụọ anyị nwere nke pụtara n'olu bekee 20 ka anyị chaa ugbo ọcha anyị ka anyị nwee ike hụ ohere anyị ga-ejide ndị ọzọ ugbu a ka anyị gụzie bido na iri abụọ ruo iri ise anyị nwere 21 22 23 24 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41,

iri abụọ ihe ọbụla anyị ga na-ekwuzi ugbu a tututu anya buruo ruo iri atọ bụ iri abụọ na iri abụọ na iri abụọ na iri abụọ na iri abụọ na abụọ iri abụọ na atọ iri abụọ na anọ iri abụọ na ise iri abụọ na isii iri abụọ na asaa iri abụọ na asatọ iri abụọ na itoolu nke a ga abuzi iri atọ iri atọ iri atọ anyị bidokwa iri atọ na anyị nwere iri atọ na otu iri atọ na abụọ iri atọ na anọ iri atọ na atọ ọ bụ ịgụcha abụọ ịgụọ atọ ọ bụ ịgụcha abụọ tupu ịgụọ atọ iri atọ na atọ ya bụ 33 iri atọ na anọ iri atọ na ise iri atọ na isii iri atọ na asaa iri atọ na asatọ ya bụ 38 iri atọ na itoolu ya bụ 39 iri anọ ya bụ 4 times 4 anyị agụgo ruo iri anọ anyị ga-ebidokwa na iri anọ na ọkụnụ na ahịa bidokwa n'otu ruo n'itoolu tututu anyị achịkọta iri ise ngwa ka anyị gwa na ya iri anọ na otu iri anọ na abụọ iri anọ na atọ iri anọ na atọ iri anọ na anọ iri anọ na ise iri anọ na isii iri anọ na asaa iri anọ na asatọ iri anọ na itoolu anyị chịkọtazie ya sizie iri ise ebe a ka anyị ga-agbado ụkwụ ndị ọma na-ege ntị maka ọ bụrụ na anyị sị ka anyị gụọ ruo narị amara m na ọ ga-agba ọtụtụ unu gharị n'isi maka ebe unu ka nọ mana anyị maara na ọ bụrụ na anyị kebie ya ụzọ abụọ dịka anyị si mee bido n'otu ruo na iri ise bịakwa n'ụbọchị ọzọ bido na iri ise na otu ruo na narị ọ ga-adịrị n'ofe ịmụta ka ọ dị n'ụbọchị ọzọ